ọmụ m igbo bụ eziokwu ịma na onye nwe nwelụta ya igbo ka nwere obi nwanne obi nwanne maka anyị zara unu nne ntisa ife ntisa meela n'igbo eliga niile sịrị sịrị sịrị sịrị kọlụ kọlụ kọlụ n'ife omeela n'igbo eliga ka anyị zelu nne ntisa ka udo eche n'ụlọ ịma na okwu nna bụ igbo bụ eziokwu ịma na onye nwe ntị ya ị na-akpọ onwe gị nwafọ igbo n'ịfụrụ igbo n'anya mana gị na nwanne gị mekọ ire o mee misteki ya ịkpọrọ ihe onye aba aba abakeleke isi n'osi nsụka ọ bụ onye ime obodo nwanne m ntị ọfụma na abụji tani wee bịa ya na ihe onye si gị kwuo ego onye ntịsa adị igbo chụba ọsọ elu ọkụ igbo n'onwe gị afọ igbo n'ịbụrụ igbo n'anya mana ifu onye obi ise ibido wee onwe ibido wee sitọba onye obi ise batabeghị agwọ batabeghị ịpụrụ ụzọ chụba onye mbi ise tupu ịchụba agwọ Yanyi oje ti ná fúnmọ́, ìtàn kíkẹ́ ti tàlẹ̀ bí i. Yanyi oje sì ní kú o, ìbálòjì ẹ̀dọ́ ọ̀tẹ̀. pụtalezie onye ntisa adị igbo chụba n'ọsọ ịjadije na na-eberue yanya kwesịrị ịbụ onye igbo n'ifuru igbo n'anya onye anambara onye kpatara ego oyibo isi ụlọ ọgwụ ego n'oji mmadụ wee tụọ ụtụ n'ọbụ ibe eji gbalụ ha ya mere ụfọdụ akpata ego bịa dị ka nwa gị ụcha ntị ọfụma na mụchitanebia kelebe ndị ịtalụchi ego ọdị ndị bụ banye ooo igbo ka na agba na Anambra Iro n'Imo steeti ye Iro nọ na Ofortu Iro n'Ebonyi steeti ye Iro n'Abia steeti Anyị tabofu na Chukwu Ewere obi nwanne Imani chaka mebe Igbo niile na na Chukwu Nne Tisafa na-eme na Kishore

ka mụ na-agwa ife na ọ bụ sọsọ ị na-akọrọ mụyi ibe mere gị na Ebonyi steeti jemere gị na Anambra jemere gị na Enugwu steeti na Abia steeti ihe mere gị na Imo steeti ọkwa ka iwe tinye nkewa ụmụ gị wesọrọ asọrọ ịmara ịbụ onye ntisa eziokwu gị ka mụ na-agwa ozugbo n'ike ịma na okwu na-agwa igbo bụ eziokwu ịma na onye nwere ntị ya ntisa melụ na igbo ije dị siri ike ọlụlụ dị na nwunye na n'igbo ụfọdụ siri ike ewuo maka gịnị ndị okenye atụrụ ana karịa ụfọdụ na-agụ ụmụba afa chọrọ ọgọ ndị ebonyi ọchọrọ ọgọ ndị enugwu achọrọ ọgọ ndị abịa achọrọ ọgọ ndị imo steeti achọrọ ọgọ ndị anambra ife ọ bụ nkewa ọyịmụhụchatị ka m nwee

ụfọdụ bụ MPs ya na CEO outside and Igbo ọnụvive ga-afa na-eme tupu fewe onye Igbo n'ọlụ ajụbanye ebe o si tupu fewe onye Igbo n'ọlụ ajụbanye steeti ya gezie ntị Igbo niile na Igbo ofu ofuka bụ na chukwuo biko zalụnụ ntisa ibe ntisa na ebute bụ nkewa ọ bụ ntisa na-ebute nwanne achụba nwanne ya nwanne ezebe nwanne ya nwanne akọkọba nwanne ya ntisa adọka ewuo ije, ahịa ije. ụfọdụ ndị Igbo na-agbafu nwanne ya ebido wee sụba alụfa asụsụ ndị ugwu asụsụ ndị ofe mmanụ ọkwa sọsọ ka ilie nwanne gị iwe wee nata ego nwanne lekwa ịtani n'ịtakaji ịtani wee bịa nyezi gị ịtalụchi ego ọdị ịtalụchi ego ọdị onye ntịsa adịghị otu ba n'ọsọ ewo obi ike

na Anambra iro n'Imo steeti iro na Oforto iro na Ebonyi steeti iro na Abia steeti anyị ntabofu na Chukwu enwere obi nwanne ịmanịchaka n'ebe Igbo obi Igbo ịchaka ebe na chukwu ndị tisafa na na ayo ayo mmadụ bụ na afịa zụrụ na mmadụ bụ na ibe na-aga nwere mmadụ ka onye nwere ego eziokwu ka m na-ekwue amụbụlịgba kene Chief Tochukwu Okafọ Ugonia Nogidi, German CEO Dong, Linton Group of Companies, yo. Linton Hotels, Linton Foundation, Linton Care, onye bụ lebu e n'obusigo Chiftochukwu nwoke afọ ụtụ maka anyị jee na Panama anyị kene mmiri ọma Daniel Dixon Chioma na Panama Chioma CEO aha Land Global Limited ọkụ nwere enwe ọchọmadị solusibe mmiri ọma na mekene gị chifu mmiri ọma na Panama odogwu ụtụ ịgba ka anyị jenu na ndị ọba enelu m GPRS ndị ọba niile ọkpọlọkpọlọ ya nke obi kụba n'odogwu ezi nwa ihe gbuo onye nwere ya nwere ibe onye chaka na-ekene ya n'odogwu na ibe nwere ibe ezi oyi mere ọgọ gaba ọkpatozuru ọra na ọbụ onye ego ifeobi na ahụ ihe gbuo obi kụba ma asị nne ekwula ọbịa niile ọ bụ mụ na-ekwu Mr. Joseph Ezokafọ dorizaza onye nwere nwere ire na oge ji akarịsị iwe mere anyị nọzuo ọ bụ Chukwu ga-akwụrụ ụgwọ adresị nne ọbịa adresị ọkacha agụ na real estate yodo oju na-emesara aka onye nwere onye welibe ọmadụ oge ndị aga n'obodo n'elu ụwa chief executive officer Gloria Tresom Sodo ya na netkomasio nwoke nọ mmewulife gbachi na-emela jọdo eze anyị na lulio ọ na-akasida ti emeka ego shipping company limited yo onye ọcha na igwekwali enwe chairman five star record o ọrụ nnene ọ naghị ezo na na-azụ onye akasi gị ime nwere ife ịma na ibute gosi gị chezi nwa merigbo ife n'ala ife oyibumelekọkabadị n'ụwa ịma na iso osibe ife n'ala ife ọnwa n'ala ife

iro na Anambra iro n'Imo steeti ye iro na Hofort iro na Ebonyi steeti ye iro na Abia steeti anyị tabofu na Chukwu ewela obi nwanne na n'ebe igbo obi igbo ịchakebe ije na ọzọ bụrụ ọzọ bụrụ na-ekwusigo anyị kele agbalaze odogwu Chief Janet Ifegood nwa mụtara na mma agbalaze onye ka Chukwu dị izizi n'ọzọ bụrụ Chioma CEO Diamond Limited wee bụrụ ebu ebusigo agbalaze mana so na karịsịa mma onye bụrụ ebu n'obusigo agbala nze onye ka chukwu karịsịa karịsịa karịsịa otu ịgba ka anyị jee n'ihe mgbasi ka anyị kene His Royal Majesty eze bụkwanụ mkpọ ihe nwanne ọfụ ihe mgbasi odogwu si obodo ihe mgbasi eze ukwu mba si ho si ọsọihi eze ndị igbo kisizi na Benin Republic odogwu ihe awọdwere si ọsọihi ya ka mụ na-ekwu obodo kedu ego na Jizọs bụrụ kenenu nwa ka mma Tifilosios ike kwọnụ ezemọgọnọzọ bụrụ ebube Chukwu ụzọ ka izizi n'ọzọ bụrụ ọgaranya na-atụ egwu Chukwu ezi oyi mekene ojunu kemọgọ ojide onye gwanne ya onye nwere dị n'ogwere ibe na mmadụ oge dị aga tụọ na ebube chukwu nso ebube ebube ebube ebube ka anyị bụrụ ịgbaje mgbidi ụmụ ekwe na mgbidi nwa nọ na South Korea ọ bụ onye ka mbụ na-ekwu Mr. Ugochukwu olume ekene ịta aka na-ekene onye nwere ubi nwere mmadụ ọchịrị ọchịrị ọchịrị ọchịrị nwata mmalụ dozie akụ ọchịrị ọchịrị ọchịrị ọchịrị ọchịrị kedu maka oji fọdụ njem ọgọ ọbụ ka mụ na-ekwu Prince Pelis okwu dị egwu oji fọdụ njem ọgọ n'ezi oyi mekene CEO, Top Class Interior Limited, Office and Home Furniture, Ezoyi gị emebe Oji Furniture Mọkọ. Oji Furniture Mọkọ. Prince Felix Okwudirogwu. Oji Furniture Mọkọ. Gịnị gị ha ha. nwanne ị ma na ọ bụ sigo chamasị ihe ekechia stafin LFC na Chicago nnegwu mmadụ dị ka nnegwu alụsị na nkịta azụ ha onye nwere ya nwere na mmadụ ka dị karịsị eze nne n'ọba ọsa Services Limited onye gbana nwere enwe nwa amụtala na bimo wechie nye echichi wechizie nye obi adada onye obi adada obi na Yoruba ije Yoruba mana ịchakara ebe Igbo niile na-ebe ofu na njuju nne tisafa na-ebe na kichin Igbo bụ Igbo ibo ebe Igbo niile na-ebe ofu na chukwu nne safa na-ebe na kichin ayo ayo njo njo ayo anyị dara ụwa ni ụmụ mba ndị agụ anyị ga-ene nwa mụtara mụta ọ bụ onye ka mụ na-ekwu Prince Jude gị ka ịnụrụ na ntị mgbe nkwụsị na-ata egwu na na ekenero ndị ọka m nne melụ na na-eti egwu na-etisi egwu ike elere m pateka ike nga ọ bụ eru ikenecha ike n'elu m transfọma ndị achina transfọma ndị agụata chibuemeka otu igba odogwu elere m na ọkwa bili n'ọmọdụ rekọd nwa mụtara na mma ọnwadụ mụọ na odogwu nwa gị bili akụ naanị sisi na ndewi n'ọdụmaka na osisi ọma na na-edo hụyila nja kedu maka obi ego na china obi nwere ego okechukwu kisili Nwachukwu keme gwagwata motos eze Chimeleze ka izizi na nnedo enelumitukwama ikuku ego Chief Stanley Nicewin n'akọkwa ikenelugbo bịabụrụ dike ka izizi n'ọkịda kenelum Chief Eze Diamatu ologwu na dis

ezi nwa obodo ukwu onye ọma na ekele enere m dọkta igwedo di celebrity doctor mmiri na-ezolola na nando ene dọkta ambasado ọfọjamaemenike chairman dixi properties n'onumekele ọnya n'izolusibe n'onye nwere ubi welite kedu maka splendid furniture akụ eze don lukwunye na-ebi ya na mmadụ ka edikalesi ya kenere bụ instigato na ph nọmba 1 ikenemalaichiko ojimoto ebe ọbụdo nwakochukwu nnewi ọganaiza ịla nga kenere mụ taiga ọbịafụla ego n'ọdịda na mmadụ na ọkarịrị